手机回家。 I saw a gazebo We did that. you. Pusi mo sirike. Ọba Lọ́la rọ́ọ̀lù sirike ọmọ àwùlé sirike. Yàwù ibẹ̀ kẹ́lẹ́. Yàwù ibẹ̀ kẹ́lẹ́ kú. ní nà sirike. Ebe na dọ́ọ̀lù owenacheokwu mana mando odogwe kene nri akwa akwa n'ihi adịrị m ndụ kalụ m ndụ ise nyawu ibe kanji bia afa baba lo kan ne wo afa bawo na ma bu kwa nunu bu ko ma na ma bu kwa afa afa baba lo yo so bo ni na gozalu ma afa odogu kadira dogu ko mo ya ko ma lu ko de mo tu ku kulu ko we so ku ti mo afa afa ewo

oke alụ ụka dị onye ọma okooko na-eme ibe ọma na-abịa na mmezu onye ọma ụmụ niile ya na-abịa ta ma ọwa eziokwu na ya na-eme ibe abụ ikwuru na ọwa bụrụ eziokwu onye ọma odogwu nwa mba niile emego na ịbụ nwanne m udogwu obodo niile amalụgo gị mba niile amalụgo gị chiprisi na ọba nwoke teghete nwa mụrụ na mma na anị ọba nnukwu nwa ekene nga ekene ọnụ nwa mụrụ gbagba odogwu anwụrụ agba na anị ọba nnukwu nwa odogwu na mụ merụ nnukwu ibe ma abịabeghị si na mma abụrụlị gị anya na mụ na abụrụlị gị anya na nwunye egwu ihe ahụ iji bụrụ odogwu ọ nye akwa akwa ọbalatule ọbalatule nwa akwụ nwanwụ eze omeọgọ odogwu n'ịbago ma abụrụ eziokwu odogwu n'ịbago mmanwụ ma abụrụ eziokwu ekwubie m okwu onye anwụ na-atiri isi akwa na ya ejibe ọma ma na ama n'udo ụkwụ eji bịa yedu na-agaghị ibe ọma imụrụ na ya edu na-agaghị akwa akwa ha bịalụ m ube gị mmụọ be gị na-abata ma ọma wụrụ eziokwu ịbịalụ ube m agụlụba anyị ịbịalụ ma welu ibe eji bụrụ akwa n'imere ibe ọma na-akwa ọma wụrụ eziokwu ụwa niile na-ekwu maka gị niile eme ibe ọma niile eme ibe ọma odogwu karịrị odogwu nwa amụrụ na mma na anị ọba nnukwu nwa hei igbo na ibe ọma bụ ekwula eme chukwu agọzi gị e, chukwu agọzi gị e. nyewu nwa ka chukwu kwuru na ọya abịa ụwa mazi anyị mma. igbo bụ igbo onye atazi n'afụfụ na akwa nọrugo igbo atazi n'afụfụ na akwa nọrugo nwoke nwa anọrugo ọlọrugo onye nwa anọrugo kelu ndị si na babụ ndị ụka nababiagodu na ndị abụ ufe pastọ ma wụrụ eziokwu onye chọrọ ịnwe aka ya nwagodo akwa aka nnukwu mmụọ ma tigbuo onye anya na ọ bụ ekwuru ọma eziokwu ibe ọma bụ ekwuru ebe ọgaranya pụrụ iche ọma wụrụ eziokwu obodo niile nọ na agụlụba anyị nwalu onye igbo ma wụrụ eziokwu mba niile nwalu gị mba niile nwalu gị na-alụrụ m na ị na-eme mma ntị ka m bịaruo ka m nwara ibe na-emelụ mma nyawa ibe ka m ji bịaruo mbịaruo ọma wụrụ eziokwu ụwa niile juru bịalabeghị maka na ịwarụ niile juru na mbịalabeghị odogwu karịrị odogwu na m aka n'ọrụ aka n'ọnụ ngọziri gọziri mụ n'ọya adịrị m akwa akwa odogwu karịrị odogwu na m aka n'ọrụ aka n'ọnụ fada m aka n'ọrụ aka n'ọnụ na-ewu nnukwu ọbara tule ọbara tule nwa bụ mmọnwụ ee otu nsi bịa be gị ka nsi na n'udo duk nwoke na n'aka ike ichie be nna m si m jelu bịa na mbịanụ na nnukwu abịanụbere m bifo n'oge uwe onye ikpe onye izizi m ụmụ bịarubeghị Where are you?